Luk isi nke iri abụọ na otu o wee lee anya n'elu hụ ndị ọgaranya ka ha na-atụba onyinye ha n'ebe a na-edebe ụtụ a na-atụ o wee hụ otu nwanyị bụ ogbenye nke di ya nwụrụ ka ọ na-atụba n'ebe ahụ ego nta abụọ o wee sị n'ezie asị m unu nwanyị a bụ ogbenye nke di ya nwụrụ ọ tụbara karị ha niile n'ihi na ndị a niile sitere na inwebiga akụ oke ha tụba na onyinye ma nwaanyị ahụ sitere na ụkọ ya tụba ihe niile o nwere nke o ji biri mgbe ụfọdụ na-ekwu okwu banyere ụlọ Chineke na-ewereri nkume ọma na ihe e nyere Chineke dozie ya o wee sị ihe ndị a nke unu na-ekiri ụbọchị ga-abịa nke a na-agaghị arapụ otu nkume n'ebe a n'elu nkume ibe ya nke a na-agaghị akwatu n'ala ha wee jụọ ya sị onye ozizi olee mgbe ihe ndị a ga-abụkwa gịnị ga-abụkwa ihe ịrịba ama mgbe ọbụla ihe ndị a gaji ime o wee sị lezienụ anya ka a ghara iduhie unu n'ihi na ọtụtụ mmadụ ga-abịa n'aha m sị mụ onwe m bụ ya na oge ahụ dị nso unu esola ha n'azụ ma mgbe ọbụla unu ga-anụ okwu agha dị iche iche na aghara dị iche iche unu atụla ụjọ n'ihi na ihe ndị a aghaghị ibu ụzọ pụta ma ọgwụgwụ ihe niile adịghị eru ngwa ngwa mgbe ahụ ọ sịrị ha mba ga-ebili imegide mba ọzọ alaeze ga-ebilikwa imegide alaeze ọzọ oke ala ọma jijiji ga-adịkwa oke ụnwụ na ajọ ọrịa na-efe efe ga-adịkwa n'ebe dị iche iche ihe dị egwu na ihe ịrịba ama ukwu ga-adịkwa site n'eluigwe ma mgbe ihe ndị a niile aka emeghị ha ga-atụkwasịkwa unu aka ha sogbukwa unu na-arara unu nye n'aka ụlọ nzukọ na ụlọ mkpọrọ n'ebe a na-edupụta unu gaa n'iru ndị eze na ndị isi n'ihi aha m ọ ga-aghọrọ unu ama ya mere zubenu n'obi unu na unu agaghị ebu ụzọ tụgharịa uche otu unu ga-agọpụ onwe unu n'ihi na mụ onwe m ga-enye unu ọnụ na amamihe nke ndị niile na-emegide unu na-agaghị apụ iguzogide ma ọ bụ ikwugide okwu ma ọ bụna ndị mụrụ unu na ụmụnne unu na ndị ikwu unu na ndị enyi unu ka a rara unu nye ha ga-emekwa ka ụfọdụ n'ime unu nwụọ ọnwụ mmadụ niile ga-akpọkwa unu asị n'ihi aha m ma otu agịrị isi agaghị esi n'isi unu laa n'iyi ma ọlị na ntachi obi unu unu ga-anata mkpụrụ obi unu ma mgbe ọbụla unu ga-ahụ Jerusalem ka a ụsụ ndị agha nọgide ya gburugburu mgbe ahụ maranụ na ịtọgbọrọ n'efu ya dị nso mgbe ahụ ndị nọ na Judia ka ha gbalaga n'ugwu ndị nọkwa n'etiti ya ka ha si n'ime ya wezụga onwe ha ndị nọkwa n'ala ọzọ ka ha ghara ịba n'ime ya n'ihi na ndị a bụ ụbọchị mkpepụta ka ihe niile deworo n'akwụkwọ nsọ wee mezu ahụhụ ga-adịrị ndị dị ime na ndị na-enye nwa ara na mgbe ahụ n'ihi na oke mkpa ga-adị n'ala nke a iwe ga-adịkwara ndị Juu ha ga adakwasị n'ọnụ mma agha a ga-adọtakwa ha n'agha gaa na mba niile ndị mba ọzọ ga azụta Jerusalem n'ala rue mgbe oge nke mba ọzọ ga-emezu ihe ịrịba ama dị iche iche ga-adịkwa n'anyanwụ na ọnwa na kpakpando n'elu ụwa ka mkpagbu nke mba dị iche iche ga-adịkwa ndị nọ n'obi abụọ n'ihi mbigbọ nke oke osimiri na ebili mmiri mmadụ na-atụgbọ site n'egwu sitekwa n'ile anya ihe na-abịakwasị n'elu ụwa dum mmadụ bi n'ihi na a ga-eme ka ike niile nke eluigwe mee mkpatụ mgbe ahụ ha ga-ahụkwa nwa nke mmadụ ka ọ na-abịa n'igwe ochie ya na ike na oke ebube ma mgbe ihe ndị a malitere ime leenụ anya n'elu welikwa isi unu n'ihi na mgbapụta unu na-eru nso o wee tụrụ ha ilu leenụ osisi fig na osisi niile mgbe ọbụla ha pụrụ epu ugbu a unu hụrụ ya marakwa na onwe unu na mgbe okpomọkụ dị nso ugbu a otu a unu onwe unu kwa mgbe ọbụla unu ga-ahụ ihe ndị a ka ha na-apụta maranụ na eze Chineke dị nso n'ezie asị m unu ọgbọ agaghị agabiga ma ọlị ruo mgbe ihe niile ga-eme eluigwe na ụwa ga-agabiga ma okwu niile nke m agaghị agabiga ma ọlị ma n'eze na onwe unu ka a ghara iwere imebiga ajọ ihe oke na ịṅụbiga mmanya oke na nchegbu nke ndụ a bụgbuo obi unu ma eleghị anya ụbọchị ahụ wee bịakwasị unu na mberede dị ka ọnya n'ihi na otu a ka ọ ga-abịakwasị ndị niile bi n'elu ụwa niile ma mụrụ na anya n'oge ọbụla na-arịọ arịrịọ ka unu wee ka n'ike ịgbanarị ihe niile ndị a nke gaji ime na iguzo n'iru nwa nke mmadụ kwa ụbọchị ọ na-ezi ihe n'ụlọ ukwu Chineke kwa abalị ọ na-apụ na-anọ ọnọdụ abalị n'ugwu a na-akpọ ugwu oliv ndị Juu niile na-abịakwutekwa ya n'isi ụtụtụ n'ụlọ ukwu Chineke ịnụ okwu ya